If you don't want to end up in jail in Europe, this video is for you. As you're making your japa plan, also plan not to end up in jail. Maka na ihe dị ntị njọ na ịtachara afọ niile ree ngwongwo gị ụfọdụ na-ere ngwongwo ree ụlọ ree moto ka ha wee pụta ịpụta na ị na-achọ ọdịmma gị ọ bụrụzie nga wee ihe ị ga-akpọ gị ihu m wee sị ka m wepụtara gị vidio anụwa ka m gwa gị ihe ndị na-agaghị eme ka ị wee hapụ ịga nga nya na ihe dutere gị n'Europe ka ị wee mee gịnị ka ị wee ya igbo nwe m onume n'ụlọ ọ ka bụkwa dunu nwaanyị ngọzi mmadụ onye nta akụkọ gị na Igbo maka TV o nwere vidiyo m hụrụ ọnlaịn nyaa nji maka wee na-ewepụta vidiyo anụma ihe njisi nwepụta ya bụ maka ndị be anyị ndị na-achọ ifete Europe maọbụ ndị fetegoro ọfụ ehe ọ bụrụ na ị chọrọ ka ihe dutere gị obodo oyibo ka ị nweta ya ka ị fokọsụ lele vidiyo anụma ihe nji wee na-eme vidiyo anụma bụ ka ebumnobi gị ka ọ hapụ ịbụ gị ihe nara n'ihi nke mbụ m ga-ebido na agwa ị na-agaghị akpa agwa ị na-ekwesịghị ịdị na-akpa maka na ị na-akpa agwa a your plan ọ gaghị work depending onye ngịnị ya bi nọmba 1 bụ man of the house ọ bụrụ na ị bụ nwoke man of the house na-akwa akwa ọ bụghị na ọ nwere gị na ya na-azọ manship ma man of the house gị mana ọ bụrụ na ị bụ nwoke man of the house na-akwa akwa were man of the house ga debe ya na family house in the village wee before eme gịnị tupu ị bịaba ọ ga-abụ mgbe ị ga-ana krismas ime gịnị n'itekwu ya itulu ugo man of the house gị maka na man of the house na Europe na-esi na ọ na-azụ na ọ na-asa efere o nweghị ihe ọ naghị eme ọ na-eje ahịa ọ na-akpọga ụmụazị skuulu kpọnata ụmụazị rụọ asaịmentị ụmụaka so man of the house nke Europe abụghọ nke na adọ balansị n'elu oche ekiri fim na-eku na-eku nkuche anaghị eme ụdị man of the house a maka na ị na-eme otu a 1 2 3 nwunye ga-eme gịnị ahapụ gị na ọ ga-akwa abịa obodo oyibo were eze na-eme gịnị na-ekpere gị ekpere nya ka uche gị dị ya ihe ị ga-emezi ka ị hapụ ịga nga wanụ bụ ọ bụrụ na ị bụ onye kụọ kwụọ kwụọ nke a bụ maka nwoke dịlị nke a dịlị nwoke dịlị nwaanyị maka nga onye chi ezinụlọ gị wee bịa nwee ụmụaka ọ bụrụ na ị bụ onye bụ mgbe ọbụla e, e, junior ya mere nke a tawaị ngozi onye mere nke a kawaị ka ị na-akụ ụmụ gị ka ị na-akụ nwunye gị mgbe ọbụla gwugwotigwoti na na-anọ na jiri igwe nwayọọ were aka ọkpọ ga mee gịnị debia ya na be nna gị debi ya mgbe ị natara gị na nwunye gị na-eme gịnị unu egwodebe ka esi wee kụgbuo ụmụ gị megịnị ikwuwe maka na a na-achọkwa ụmụaka ka ha si eme gịnị ka ha si ebi ụmụaka bụkwa ụmụaka ọsọkwa gị kụchaa ya ihe si anyị ekwukwe na o nwekwere ike ọ ga anya na ụmụazị ibia na-ekwu okwu na-egwu egwu omee gịnị okwuo ihe melụnụ nya bụ ọ bụrụ na ị bụ onye kụọ kwụọ kụọ were aka ọkụkụ gaa mee gịnị debia ka ị na-edebia n'ebe ụmụ gị nọ ka ị na-edebia n'ebe gịnị ebe nwunye gị nọ ee maka na ị nwere ike itiche nwaanyị ihe na aba anyị ị na-afri onweghị ya jụ gị ese itikwa ya ebe a nwaanyị nwekwere ike mee gịnị tụọ gị nga nwa ị mụrụ nwekwere ike mee gịnị tụọ gị nga otu ọ dịlụ nwaanyị otu akọme gịnị ka ọ dịlụ nwoke nye abụọ ọ bụrụ na ị bụ onye kịkịrịke okwu ga adị ekwu okwu okwu gị ekwukwa okwu ma ọ bụrụ na ịpụta ebe a ọ bụrụ na ị bụ onye na-anụta ọgụ onye mee gị isi onye onye mee gị isi onye zekwelu onwe gị ihe ya eji wee onwe gị bụ n'obodo oyibo ada ajụkwa onye bụ ụzọ chọọ okwu ihe a na-ajụ bụ onye bụ ụzọ wee kwuo ihe nya bụ akwụkwọ na onye a mere gị ga kwuo nka kwuo nke kwuo nka kwuo nka ngị nwa bụ ụzọ wee kwuo gwai ngị nwa bụ onye mee gịnị onye nọ na nsogbu nya bụzi ọ bụrụkwa na ịbụ onye siri ike ọkpụkpụ aka welu nnọọ ọkpụkpụ aka ga mee gịnị debia ya bụrụ nnọọ gịnị a perfect gentleman and a perfect gịnị gentlewoman mhm. ihe ọzọzi nke a bụ ụmụ nwoke ka ọ dịịlị ị bụrụ nwoke ị na-achụ nwaanyị ịma na be anyị onwe nke anaghị emefọ ma ndị na-edina n'ike ma ndị na-edina ụmụazị ma ndị na-achụ ụmụaka na-elubere elu a na-emechi ihe ndị onwe onye na-ajụ ka ese ọbụgodị na-ajụ oge ese ịmago ịmanova ịpụta ọ bụrụ na ị bụ dị na-achụta nwaanyị enwere ebe a na-achụ nwaanyị nya bụ ịchọ ịchụ nwaanyị a gaba na the right place ka ijere chụba nwaanyị enwere dating site ebe ị ga-eme gịnị ebe ị ga achụ nwaanyị ma ọ bụ na ị na-achọ ime ekeshon onye ị na-achụ mere gịnị dị matured enough ihe nji wee na-agwa gị ihe anụnwa kịta bụ ka ị hapụkwa maka ihe a na-ebrid ebe a bụ grik. ị ga-afụ nwa dị 12 years ọ dịghị ka ọ dị 18 ifu onye dị 13 15 16 ọ dịghị ka onye 20 something years mgbe ị ga-agagaga chụgba ndị dị otu a asịkwa gị na ị na-eme gịnị na gị na minọ bifo ịmara ihe na-emenụ ime gịnị itinye onwe gị na nga nwatakịrị okwu ike ọma ngwụkwa gị eziokwu ọ bụghị ọkwa ihe a jụrụ gị dị ga nọgide na nga e wee na-eme gịnị e wee na-ekpe nke a nya bụ ọ bụrụ na ị chọrọ ịchụ nwa akụwa gị mma na iji ejije chụba ndị 33 plus na iji ejije sobe ndị single mother na iji ejije chụba ị gara na ndị ebe a na-eme dating site at least onye ọbụla n'ebe ahụ ọ ga-eprove na ọ dị gịnị up to age na iji ebe a wee jeme gịnị jee chụba nwaanyị ihe ọzọzikwa bụ ndị na nwaanyị na-emekọ asị nwoke ọ sị gị mba ọsọkwa ya nya nwunye gị asịkwana is this my right na ị nweghị right o ọfụla ebe a inweghọ right ya inweghọ inweghọ right nye bụ gị na nwunye gị na-emekọ for example ọ na-emebego emebe ọ sị gị na ọcha chọọsị kwụsịkwa kwụsị maka na ọ bụrụ nwaanyị dị ahụlụ mana na-achọ ụzọ oge esi wee megbu oyi esi wee megbute gị she can otu ọ dị na nwunye gị otu ọkọ dịkwa gịnị ebe outside girls nọ ngị na ha na-emekọ ọ sị gị no a sịkwara ewo n'odogo gị kwụ ọtọ ewo na ịbịabeghị ọkara gị mma na iji edide chọpụ ụzọ ọzọ ị ga-esi wee gịnị ị ga-esi wee bịa maka na ibibịa anyịgide kpụkpụkpụ ka ịnyụọ ịnyụọ ịnyụtala onwe gị nga anyụtala onwe gị nsogbu hmm? vidiyo anụnwa <laughs> vidiyo anụnwa ogologo mana ama m na ịghọtalụ ihe ndị m chọrọ ikwu na nụnụ mma igbo bụ igbo ka emesịa